Fada Mark Ojotu bụ ụkọchukwu ụka katọlik onye nke bụkwazi chaplain na St Mary's Hospital nke dị na Okpoga n'ime Okpokwu Local Government nke Benue Steeti a na-akọwa na ndị ntọrị tọrọ ya bụ ụkọchukwu na mgbede Tọzdee Disemba 22, 2022 oge ọ na-akụ elekere ise nke mgbede ya bụ ụkọchukwu bụ onye nke na-aga n'ogodo ụzọ nke ụtọ nkon tupu ndị ntọrị enunwa wee tọrọ ya ha na-akọwakwazi na ọnwa ise gara aga ka a nọkwa n'ofu ogologo ụzọ ahụ wee tọrọ reverend fada peter amodu ya bụ fada bụ onye nke na-aga ka ọ kaalụ ndị mmadụ ụka na okwu nke dị n'ime okpokwu local government area na ya bụ benue steeti ozi nwa sizi n'aka diocesan chancellor nke diocese of otukpo onye nke na-akọpụta na-asị ndị mmadụ na-atọrọgo otu ụkọchukwu katọlik nke ya bụ otukpo diocese onye nke bụ reverend father mark ojotu wee na-ayọ ndị mmadụ ka a marụ ka a ga-esi wee mee wee zọpụta ya bụ ụkọchukwu n'aka ndị ahụ tọrọ ya wee na-ayọkwazi ndị ụka katọlik ka ha tinye ya bụ ụkọchukwu n'ekpere ka ndị nụnwa tọrọ ya wee nwee ike wee tọhapụ ya ha na-akọwa na ya bụ ogologo ụzọ ụtọ nkọnụ bụ ụzọ nke a na-atọrị ndị mmadụ oge niile na ọ dịgo ọtụtụ ndị bụ ndị a tọrọ n'ogologo ụzọ ahụ ha wee na-ayọ gọọmenti ka ọ gbata ọsọ enyemaka n'ihe a ga-eme wee chụsasịa ndị ntọrị ahụ bụ ndị nke na-enye nsogbu n'ogologo ụzọ ya bụ ụtọ nkon nnukwu ụkọchukwu nke ọtụkpo diocese bụ most reverend michael apochi bụ onye na-ekwupụta na-asị ndị mmadụ na sitinye ya bụ reverend fada mark ojotu na ekpere ka ndị tọrọ ya nwee ike ịtọrapụ ya tinyekwuziere ndị ọzọ bụ ndị atọrọ atọrọ ma dayasis ma n'obodo ndị ọzọ gasị n'ime obodo naijiria e wee na-asị ndị mmadụ na ha mara ka ha si aga n'ogologo ụzọ nke ụtọ nkọna ahụ bụ ebe ndị ntọrị na-anọ oge niile n'ịtọrọ ndị mmadụ ma ndị nke ha ka ji eji ma ndị ahapụgoro ahapụ ma ndị egburu egbu n'ime ha a na-asị onye ọbụla ka eke nkwụcha maka ya bụ ụzọ dịka a na-ayọkwazi gọọmenti ka ezite ndị ga-abịa n'ịna eche nche n'ogologo ụzọ ya bụ ụtọ nkọna ahụ maka ichekwagasị ndị mmadụ ọkachasị n'oge mmemme nke ekeresimesi n'ụwa ya bụ nnukwu ụkọchukwu nke ọtụkpo diocese bụ most reverend michael apochi bụ onye na-asị na ọ ọnụ na-ekwuchite ndị uwe ojii nke benue steeti bụ catherine ana ka enebanye anya na ya bụ ihe katrin a na-ene wee sị ee na ha enwetago ozi na atọrọ ya bụ ụkọchukwu na ha na-enejerezi anya ka a ka a ga-esi wee nyopu ndị enunwa bụ ndị tọrọ ya na ka a ga-esi wee gbahapụ ya